Wednesday December 7, 2022 ka a pụtara n'ogologo ụzọ Lekki Ajah Expressway o wee na-akpọtụ n'afịọ o wee bụ na e nwere otu nwa ikorobịa a na-akpọ Gafaru Buraimo ya bụ Gafaru wee nwee nsogbu with ofu onye uwe ojii si na Ajiwe Police Station wee pụta ọrụ ụtụtụ ha na-abọ okwu ahụ ya bụ okwu wee lidizie na iwe weziri onye uwe ojii o wee ka ọkụzie egbe wee gbaa gafaru gafaru wee bụrụ onye nwụrụ anwụ n'ụtụtụ a biko ka anyị na-ayọ ihe enunwa na-eme tata mara amara na ọ bụrụ na gị na onye uwe ojii a na-enwe okwu na ụfọdụ n'ime ha na-adị aṅụ ogogoro were apụta n'ụtụtụ ụfọdụ n'ime ha ahụ eji anya ha were eji ya gba egbe nke eziri ezinye ha ọrụ so biko oge ọbụla gị na onye uwe ojii na-enwe okwu kpachara anya gị kpachara anya gị ejezina ka gị na ya jee mebe ihe gbasara na enweghị ihe eme m enweghị ihe eme m obere oge efu ka ọ kọkụrụ egbe na-ekweghị ka a gbara egbe ịda na kama ihe eme nke ahụ ọ bụrụ na ị nwere ego ịkpụpụ onye ahụ na kọt ma ọ bụ ijee na nke kọmishọna of polis jidesi ya nna na ihe m na-agabiga ma inspektọ jeneral of polis ijide kpesara ya ya ma ọ bụkwanụ spokesperson ya bụ polis steshọn ahụ esi wee nwee okwu ahụ ije kpesara onye na-ekwuchitere ha ọnụ ha ka ị mara ihe onye a ya agwa gị echekwara m na ọya aka mmụọ na instead of gụnwa ịtụfu ndụ gị n'ike na gụnwa ebe bịa mere na enwe ihe onye uwe ojii ya eme gị enwe ihe onye uwe ojii ya eme gị ya nwa bụ egbe mana gị onwe gị igba aka ịma mgbaaka aka wee na-anụso onye bụ egbe ọgụ biko ka anyị mụtazie n'ihe n'ihe niile nụnwa ka a gara ị na-alazi ndụ ndị yuutu n'iyi ndị uwe ojii ka anyị na-agwakwazi ka a na a ga-enye ha ọzụzụ pụrụ iche na ụfọdụ n'ime ha bụ ndị agụrụ akwụkwọ ụfọdụ n'ime ha bụ ndị enye ha ọzụzụ nyezuo ha enyezu ụfọdụ pụtazie n'ihu ọrụ ha ewere anya mmanya wee na-arụ ya bụ ọrụ eburu egbe na-agbagbusi ndị mmadụ ọ bụghị ihe ziri ezi ka ọ bụ n'obodo naijiria ekwesịrị onye uwe ojii ọbụla a ga-ebunye egbe si na ọka o were ya wee na-arụ ọrụ ya ene anya ọfụma kedu ka mental status ya dị ahụ adịkwa onye a uche ya ezukwere oke onye nụnwa ọ bụkwa onye ga-aha ndụ owo iwe ọkụ ihe niile a ka a ga-eche ekisi tupu e wee buru ebe wee bunye onye uwe ojii mana obodo naijiria ahụ emie ọ ya nwa ka ha ji egbusisi ụmụ ikorobịa aghara aghara ihe a na-eme na Lagos n'ụtụtụ tata ya bụ ihe wee kọsụa ezigbote hold up n'ogologo Lekki aja expressway ahụ enweghị moto na-aga aga n'ụtụtụ a o wee kọsụa hold up ọ ihe gbasara na onye polisi nụnwa were egbe wee gbagbuo gafaru ndị mmadụ wee paakịzịa ya bụ ihe wee bute hold up ọ ka ị mara amalụ ka ya bụ ihe si wee mee na Lekki aja Expressway n'ụtụtụ tata biko zere na ndị uwe ojii na ọ bụghị ha niile ji anya ha wee na-arụ ọrụ ụnụnwa ka ndụ gị wee fọrọ gị jee mekie ya rịpọtụ ebe ị kwesịrị imeki rịpọtụ ndụ gị afọ dana ị na-atụfu ndụ gị ma ọ were ndụ gị wee na atụ ya biko